onye kere m unu ana m asị nke ọbụla onye chi biko nyazere ezioma ka m ji bịa tata ifeọma ka m ji bịa udo na agam n'iru ka m ji wee bịa ihe m na-ekwu bụ ka m gwa ndị be anyị na nke nwa bụ nke anyị anyị si na igbowu tv ewetara ụlọ ozi ka anyị gwa ndị be anyị na igbowu tv abatago igbowu tv anatago nke nke anyị abatago ebe anyị ga-egosipụta ihe gbasara anyị na ọbatago ihe gbasara anyị maọbụ egwu maọbụ ejije maọbụ akụkọ maọbụ gwamgwamgwam maọbụ akụkọ ifo ihe ọbụla gbasara ndị Igbo maọbụ ndị anyị na-eri maọbụ ebe anyị si ma ebe anyị na-eje maọbụ efe uwe ụdị uwe anyị na-eyi kedu mgbe kedu obodo dị otu a kedu ihe obodo a na-emekarị kedu emume a na-eme n'ala Igbo kedu nke ndị Igbo ji wee karịcha kedu ndị na-eme ọfụma n'ala Igbo kedu ndị ndị Igbo ji eme ọnụ ihe akụkọ ndị a niile ka anyị ga-ewetara gị na wu TV ihe niile ndị a niile ka anyị ga-ewepụtara gị na Igbo owu TV anyị wee sị gịnị nke nwa bụ nke gị bụrụ nke mụnwa ọ bụ nke anyị ncha Igbo owu TV ka anyị kwado ya Igbo owu TV ka anyị bunite ya Igbo owu TV ka anyị gwa ndị ọzọ maka Igbo owu TV ka anyị kiribe Igbo owu TV ka anyị na-ekiri ife anyị na-enye anyị n'Igbo owu TV onwe ihe anyị na-ewepụta ị na-achọrọ onwe ihe a na-ewepụta ị na-achọrọ na-adịchọrọ gị mma ma otu anyị si ewepụta ya ị na-achọrọ ma ọ dịchọrọ gị mma ma ọ nwee ife ọzọ iche anyị ga-ewepụtaba ma otu isi chọọ anyị ga-esi na-ewepụta ya ihe a bụ nke anyị na gị bụọ anyị ma ọ bụ gwa anyị nekwa nekwa nna ụmụnne m ihu nna eme dịkwa mma mana ọ bụrụ na ị ga-eme ya otu a maọbụ mee otu a maọbụ mee nke otu a ọ ga-adịkwa mma nekwa nekwa nekwa nekwa anyị ga-ege gị ntị maka na anyị amachara ihe anyị pụtara bụ ka anyị na-eme ka ọ dị mma ọnwa ebe anyị si na-ametara ka anyị na-agbazi ka ọ na-aga maka maka echi ụmụazị anyị na-abịa abịa oge na-abịa mgbe anyị abụ abịa sị ee eh, ndị nna nna anyị ha unu mere ọfụma wee mere ihe dị otu a mere ihe dị otu a anyị nwa n'okịta ọ bụrụ na anyị fụ ọtụtụ ihe dị otu a nke ndị nna nna anyị ha mee ọma nyecha nnekwu nsogbu ya ma ejiri ka ya sị na ụfọdụ ife na-emezi mmebi omenala ndị igbo dịka ọ na-anazi ana ife ndị igbo ji ife ndị igbo ji bụlụ odogwu ọ na-asị ka ezi ka ezi mgbe gboo amara nọ m n'akụkọ na a na-anwụ mgbe anadị anwụ ọgwụ ihe a na-anwụ gacha kịta ọgwụ igbo ka a na-anwụ onye nwee nke a mee nke a enye ya ọgwụ igbo enwe ka ewu si mụọ nwa ejekọta a na-akpọ ichikara enye ewu egwu ata ọnụpụ ihe ụfọdụ ihe ndị igbo ji ji ebube a na-awa mgbe a na-eke ji n'ọba ụfọdụ ihe ndị igbo na-emegacha anyị wee na-ekwu na site tata dị mma ọ dịbara gboo enwe na-asị gị na nke nwa bụ nke anyị na gị bịa nyere aja n'ukwu sonyere anyị ka anyị kwalite omenala anyị sonyere anyị ka anyị kwalite asụsụ anyị sonyere anyị ka anyị kwalite ihe anyị ji wee karịchaa ife anyị ji wee dị ebube igbo nwere mmadụ igbo nwere ndị dogofe eme ife igbo nwere ndị na-eme ndị igbo nwere ndị bụ ndị igbo nwere ndị bụ dogwu na mba ụwa dum ọbọsọ obodo a na mba ụwa dum ewee sị gị dododo nwanne m ụmụnne m bịanụ sọskraịbụ anụ na igbowu tv ebe ebe ị na-ekiri ha n'okpuru ya ị ga-afụ nke na-achọ mmemme ede sọskraịbụ bịa anya aka kpam ịsọskraịbụ ana ihe ọbụla anyị na-ewepụta ị na-afụ ya ihe ọbụla anyị na-egosipụta ị na-afịa ọkwanụ nke ya sị anyị ka ị anyị ị anyị anyị chọrọ mgbazi anyị amachara anyị amachara wee na-eme na ihe anyị chọrọ ka anyị gbazie nke ọbụla ịma etola anyị arụ ikwuo nna gwa anyị ndụmọdụ otu anyị ga-esi wee na-eme anyị chọrọ ndụmọdụ anyị chọrọ mgbazi anyị chọrọ aga n'ihu nke anyị nwara nke onye ọbụla wee na-asị gị dododo tinye ya aja n'okwu sọskraịba na igbowu tv ka ihe niile anyị na-eme ka iwee na-afịa maka ọdịmma anyị gị aka m bụkwa onye nke gị chidi ikenna amobi wee sị gị dodo na ụbọchị tata ga-ewetara anyị ọmalịcha ife n'afachukwu ike abịa ma ise ndewo